okwibyala kaibido ọzọ ee ọkwibọtala ebe ọzọ caibido qua. O caibido n'isi n'ụfọdụ na-adị m na-adị m ka ọsọ m hụrụ gị n'anya ọ na-agbawa m obi don't love me enough. Biko. Ndo. Mm, Beatrice, hapụgodi m. Hapụgodi m. Ihe abụọ nke izizi. Imela ya nke izizi, mee ya nke ịbụọ, mee ya nke ịtọ. I... Ele ụdị ịhụnanya dị nke? Biko gbarụ m. Pụọ. Ị na-eche na e, eso nwaanyị ọzọ pụọ. Ọ gịnị dị? What is it? <laughs> ọ bụ enweghị m ike ịpụ apụ n'ụlọ m bata n'udo e, aghara inwe nsogbu sorry. Biko nnu. Biko nnu. Beatrice, ihe ị na-eme ọ masịkwa m otu ọ masịghị m otu ị na-anụ ya na-eme ya ọzọ ya ha eme ya ọzọ ọ bụ ihe gwara m mbụ mgbe ị mere nke izizi ya eme ya ọzọ ime ya nke ịbụọ mmemme ya ọzọ zugo zugo zugo mmọm na-eme m na-ebe akwa akwa m na-ebe onwe ya ọ na-emedu ọ na-emetụ gị n'obi ọ na-emetụ gị n'obi mmọm na na-eme m na-ebe agwa nzigo zugo gị na-ekwutụkwa mm Ozone, ozone. Bịa. Mana adị m ala na-afụ n'ebe ahụ otu a. Ozone agbachicha anya m. Ọ mbata n'ụlọ m. Ihe m na-achọ. Ịnabata m ọfụma. Itere mmiri m asa ahụ. Ya mmiri m aṅụọ. Tupu ijoba m ajụjụ. Ndo mm, mmemme ọzọ. sọmọ ni. àmọ́ ẹ̀rọ gidi ìwẹ̀ sí ń sọ ọ́gẹ́ ọ̀nà. ọmọ ọ̀nà ń tẹ. ó sì kó àná òbí.

ụnụ Ụlọ ahụ, agha dị n'ime ya ga-eri ngwọrọ. Ụgwọ ọkwa na Nne m, ụdị ihe na-agosịrị ịmara gị ahụ. Ọ ya ijiri wee too, ọ ọ. ya, Ịmakwa ihe ị na-ekwu. na nsogbu ekwesịghị ịmata m ahụ mkpakwana ihe ọjọọ ka na wụkachasị gbata gbata hmm. ma ụdị ọgwụ ndị a na-anọ n'ụlọ ahụ everyday amahụmahụmụ sigi na ike ụlọ ahụ abụgo a na-ezu dị n'oshi njezi dị mmadụ ọ bịa nwa ọgwụ m ga-anọrọ dị achọta dịka akwụkwọ nsọ si kwuo emerela e m ya ọchọsị gị anọ eh, ka e kpọrọ ọnwa ụmụ ịpịawa e efere na ịpịawa e ite na mgbọmgbọ na mkpụmkpụ obere oge kịta were kwuo e na mma ewere eh, n'iwe oke enyi m n'ọgwụ weda ibu na ezigbo mmadụ ma ncha nje nke mpịawa efere na mpịawa iko dịka nne na nna m nọ na na ịka nwa bịara achọrọ ịsa na ihe gbasatara ndị na nwunye maka achọ onwe ihe ọ ga-awụ ndị ahụhụ nke n'echi ọ bụrụ onye onye ma ọ ka nwere ihe ebifu n'ụlọ anyị ofu akpọkwasị mbe mbịa bụ na ọfụkwa obere ka efere kụwa na isi mana cherekwa dịka isi ekwu ịmana ịhụnanya ka m si ahụta ịhụnanya ịhụnanya wụ dịka ebe arasị na akụrụ ahịhịa abịa gbanye ya mmiri ọ na ọ ụmụ na abụọ na-eme inwe ịhụnanya nke asara mmiri na asara anya mmiri ọ bụghị ụdịrị ka nke nne ụnanya mba chere cherekwa ị na-akọwa na ha saa anya ha n'ụkwụ aka ji wee banye nna m ahụ onye jọrọ ya maka ụkwa na ọ Chineke nke a na-ajọin ajọ di na nwunye dịka akwụkwọ nsọ si kwuo jọin nne na ndụ n'ihi ụdịrị ka nsogbu anyị na-enwe n'ụlọ anyị ebe iji anyị ekwesịghị ịdị na-enwe ya na-eme bịa gawa ọrụ eme ya lọta Eh, eh, lo tọwọ́ pọ̀ káàrà ní pẹ̀wà eh? gíṣì àwọn pọ́pù nọ́ọ̀sì lọ́pọ̀ gẹ̀ẹ́sì àdú kọ́rọ̀ àṣẹlẹ̀ pọ̀ bí kò ní kọ́rẹ́ni pọ́pù mmanụ si ya zie di ya o maka e ịma mma na ahụ ya amaka ememe rụọ ya ahụ mgbanụ dị mgbamgba ọsọ ubi nnọọ ka pịawa m isi yi onye nna ị ka agịrị m onye gị na ya na-ekwu na ya bụ kedu onye ọ bụ nwanne gị nwaanyị ọbatago ọbatabeghị ka ị nọ n'ebe eme ị nọ na-elele ihe a na-egosi ee bilie ebe ahụ ee bilie ebe ahụ ga mara ihe ị ga-ekpe n'oge e ya ejiri ndị ọ n'orube nọrọ ala ebe ahụ bilie ebe ahụ gaa mee ihe m gwara gị ka ilechaa gịnị ọ bụla ị nọ ala elele elegharị anya ị ma onwe ihe ị ga-eme n'ime ụlọ nwanne gị nwaanyị mgbe ọbụla o lewekwa ha anya na ya bụ ihe uche ya anaghị adị n'ihe ọbụla na-eme n'ime ụlọ bilie ọsọ ji eme ihe ngwara gị nọrọ ebe a tụgharị ọnụ ata nga

eziokwu hmm. I give them the shock of their life hmm. onye ọbụla mepe ọnụ na-ene na-ene na-ene emegiri m shọ na mbịa n'oge ngwa gị ka o siri dị hmm. ha na-anụ m from my uh, uh, uh, my son at the same time and enwetakwa the message <laughs> eh, ya wee m na gwe ya nyetugo ohere eh? e ihe ahụ ejibe na-akpọ gị omekanna ya ịma na ọ dịbe njiri mmiri mm-hmm. ma mọmi ọkwa na ọgwa gị ọgwụ ya ele mm-hmm. anya n'ụkwa gị na-eselu m ya iselu mm-hmm. m ya esobe ya na-aga na-ada <laughs> ndị mara ndị na onwe gbasizie na ya dago mana gawa kwụsị aga mọmi m ga ga ga nkwadoro gị ihe tupu ị na-agbadata a ga-edewe nri

mgbọghagị nwa m apọịntị m taa mana nlọtawa m afọ gị nụ Ọdụm. Bebi. Chekwanụ maka ya ha mụ na gị kpara mbọsị mbụ a. Agwagonu m nna maka ya. Ama m ihe Mana na ga-echere nwere ihe ndị o ji n'aka ugbu a. Mana ihe ndị ahụ ga-eri ya ego. Водла. Бігає черету. О. Чекатала не. Lo yo lembo ye cherozini. Obere oge. Ama m onye nna m bụ. Otu ahụ ọ gwara m si m obere oge ọ ga-eme ya. Nụ? O! Ebe ọ bụla ọgụ ahụkwa m. Ka m mkpọrọ m ya apụtala. nke nọ n'ime ebe o ma nwaanyị m na-etekọsị ihe ya agbajikwa m mbọ mbọ m na-azụ azụ chukwu ọma kpọọ m ihe na-ebe maka iji adọpụta ya atara m ya ka m na-amachara gị mma <laughs> ọ dị egbochara gị so um, ọ dị mma anụla m ihe i kwuru ma na nna gị ka esiri kwunu ọ na-echekọtala na na ihe ekwekwa apụta biko pụta ya thank <laughs> ịma ihe mere m jiri hapụcha ụmụ nwaanyị niile nọ n'ezi usoro gị na ị maka na Okay, mekwara n'ihe kwuru. like a keep following like Twitter. Oh yeah. <laughs> Oh yeah. Chegodi ka mbasi sogo na hiyo. Imecha ka mno. Ka mbembishi Oh, Anaghị azụta m. Pọmpọm. Papa ma gị. Papa ma gị. Ọ gịnị? Biko biko biko biko biko achọghị m ego m n'ime ụlọ kịta ka nna na-acha afụghọm ya. Ịfụrụ ya biko. Nwaanyị, achọpụtara m na enwere ọsụ nsọpụrụ ebe m nọ. Na achọpụtago m na enwere ọsụ nsọpụrụ n'ime ụlọ a. Ị na-akpọzi m onye ohi. Ọ ya ka ị na-achịgwa m? biko biko chere kwe chere nnọọ ka m jụọ gị kedu ka m si akpọ gị onye ohi gwa m ka m si akpọ gị onye ohi na m dowere ego n'ime ụlọ ego ego ego enwe ụkwụ jefuo afọ ozi m ego m dowere sị ka m jụọ gị ọ mụwanyere m ụkwụ m nwanyere ego ụkwụ ịjụchago onye niile nọ n'ime ụlọ bụrụ naanị m mgbe m batara ebe a na-eche njakpa ebe ka ị nọ abatara m n'ime ụlọ wee nyochaa ebe niile ahụrụ m gị ma gaa n'azụ ụlọ ahụrọ m gị ma gbanwe akpa lọta isteti ga-ekene m ebe m si ị na-ajụ m ajụjụ ego ọkịrị eh, na-eme gị n'ime ụlọ a ya maka na eke na hụrụ gị onye nwawa ihe bụ okwu a niile chief chief <laughs> barista barista chief donald eh, onye ọka iwu chief m eji m o ijekwe m atọ ewe ka ihe rie m iwu biko dịka unu mere ezinụlọ <laughs> uh, eh. kwa na udo dị udo mara ụva ketrin kwen ọ ifo ị gaghị onye ọ bụ eh? na mma nnọọ nnọọ ka ụmụaka bịa nnọọ na-agagharị ebere mgbe gị ka ọ dịs bọyz ndị anya ha na-aga vụmba anya achaghị ọbara eh. ka ha rere ịhụkwa ya na-akpa ya aka mere chineke kere nwanne nwata nwaanyị ụbọchị ụka anụ bọọlụ ịhụ na gị esu ya na m ga-abịa n'ụlọ bịa eru nnọọ n'abalị ma nye esi ọfụma ịma ama ọgwụkwara nsogbu erimeri ọ baala na abụ ya apụla na ike na ashị debe mmadụ ị ga-emekwa ọ ga-asọ tere ihe ahụ kpa m nnọọ m ga-abịa nnọọ ka m rie n'abalị chief eh, chief ee eh, barista biko ee asị m akọrọ gị abalị abụọ na-abịanụ eh. anyị eje Abuja ka je jee lepụcha anya ihe gbasara okwu anyị na ndị ụlọ ọrụ anụmanụ ụzọ na anụmanụ ụlọ nke a na-akpọ ministry of works hmm. ka anyị afụcha ihe na ọ nwere akwụkwọ ndị nke ezitere ha nnọọ hmm. emechaa ma edi ma mesinga ọ ga-ewetara gị akwụkwọ a n'ụlọ ọrụ gị ilema ya anya lema nnọọ Eh? soba nnọọ hmm. chief hmm. iwetara m akwụkwọ a ma ewere nwayọọ leruo ya anya m gụchaa ya arụ m chere gbasara ya eme ka ị maa aga m egbu oge ihe m chere gbasara ngwa m and dịka ọzọ fọrọ nọ ọ na eru Abuja lebara ya anya ngwa dịka ewe n'iwe papa ma gị ndeewo nye m ego m afụgo m na mkparị abagona na katọlik mkparị niile ị na-enye m abago na katọlik o wee ezinụlọ isi bịa nwere nsọpụrụ afụkwara nke anya na-eke nne gị na mma na ka ị na-etere aka na tebụl mma agwa gị na akwụrụ m isi gị mgbanụnọ ka m hapụrụ gị ebe a onye nsogbu na-esogbu ka ihe ọbụla ndụ were ego n'ime ụlọ a nwoke e ego m ka ị na ha nwoke papa papa papa it's all right it's all right mm. yes uh, barrister one more thing ofu ihe m si ma akọrọ gị ụmụ akwụkwọ nke gbasara ihe mberede ka a na-akpọ wil a nwere obere ma oruru ihe nso ma agbanwee n'ime Yes, I want to do some structural adjustment in my will. Chief. Yes. it bidokwara Grand ahụ. ma dị ka iji jiri gbanwee na-abụ agbara ọ gị na-ajụkwa n'ọdị ajụjụ a ọ gị na-ajụ ọdịdị ajụjụ a oge na-agbanwe anyị na-anwụ ndị mmadụ ọ bụrụ na oge na-agbanwe anyị na-esokwa n'oge na-agbanwe kwenye hmm? ọ dị mma ma gị ya <laughs> mkparịsị oke mmadụ eh, ịkara aka ịkara aka eh, ma jụkwana ma hmm. nwoke Mike oh. redio shanụ Mike, Mike, Mike, Mike has been doing fantastically well. Mike been doing pretty well. gị eziokwu na-akpanye m obiọma m <laughs> na-echezi ụbọchị ọbụla m si m aga nzụmike nka eh. I know I have a capable hand. ime agba aka oyiri ya na omeka nna ya <laughs>